AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ị bịala ezi onye igbo onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa eji m obi ụtọ na-anabata gị nwanne m nwoke nwanne m nwaanyị ana m asị ka ọ gaziere gị ka ọ gaziere m ka ọ gaziere anyị niile nke ka nke n'oge dị ka nke a anyị na-eleba anya na ihe gbasara ngọzi na nkọcha emewo ka anyị matasị na ụzọ ihe abụọ ndị a na-esi n'ebe Chineke nọ abịa jehova na-eweta ngọzi ma ọ bụghị nkọcha niile bụ nke na-esi n'ebe chineke nọ abịa ama m na nke a doro anyị anya n'ụbọchị gara aga anyị tụgharịrị isiokwu nke mere ka anyị hụ ihe ndị pụrụ ịtụ aka na ndụ nke ngọzi na-achị ma n'ụbọchị taa ka anyị lebatụ anya usoro ihe ndepụta nke na-atụ aka nkọcha ọ bụrụ na anyị gaa n'akwụkwọ detronọmi cheta na ọ bụ akwụkwọ detronọmi isi iri abụọ na asatọ malite na amaokwu nke mbụ ya rue na ngwụcha ya nke bụ amaokwu nke iri isii na asatọ anyị gaa ebe ahụ leruo ya anya nke ọma anyị ga-ahụ na moses tọrọ anya n'ala idepụta ụfọdụ n'ime ihe nke na-egosi na ngọzi na-achị n'ime ndụ mmadụ ma ọ dịghị mgbe o lepụrụ anya idepụta akụkụ nke ọzọ nke bụ nkọcha dị ka esi wee hazie ha ime ka ha gbaa mkpirimkpi otu n'ime ihe ị ga-ahụ n'ime onye ahụ nke nkọcha na-achị bụ onye ahụ na-abụ onye wedara n'ala onye na-ezute mkpọchụ iru onye na-apụghị ịmị mkpụrụ onye ọ dịghị ihe dị ya n'ime ọ bụrụ nwaanyị sị na onye a bụ nwaanyị aga ụkpa ụbịam ka a na-ahụ n'ime ndụ onye a onye ahụ ga na-abụ onye emeriri emeri ọ dịghị ihe ọ bụla bịara na ndụ ya ghara ịzọpịa ya onye ahụ ga-abụ onye echiche na-akpakọghị ọnụ nrịrịa si n'elu ya esi n'ala ezinụlọ dị otu a apụghị ịdị n'udo mkpagbu nsogbu ihe isi ike emeghị nke ọma achọtaghị iru ọma n'aka chineke ihe ndị a dum gị onye mụ na ya na-atụgharị uche bụ ihe ọ bụ ị na-ahụ n'ime ndụ ndị mmadụ n'ime ezinụlọ n'ime obodo ga-aghọtasị n'ezie na ọ dị nramahụ dị ebe a na nramahụ a bụ nramahụ nke nkọcha na akọchara mba dị otu a ezinụlọ dị otu a onye dị otu a lee anya ọ dịbeghị anya amakwa m na ọtụtụ n'ime anyị ndị na-ele ihe onyonyo nke a na-akpọ telivishọn nwere ike ịhụ ụfọdụ n'ime ihe ndị a o wutere m ịhụ na otu ezinụlọ n'ihi na nna nke nwe ezinụlọ ahụ anaghị ahụ ụzọ nwa ọbụla mụtara ezinụlọ ahụ agaghị ahụ ụzọ ịhụkwa na ụmụ nwaanyị machara mma ọ dịghị nke na-ahụ ụzọ gị onye mụ na ya na-atụgharị uche ọ bụ na ọ pụghị imetụ anyị n'ahụ ka anyị mara na nramahụ dị ebe dị otu a nke bụ ọ dịghị otu onye enwere ike ịgụta n'ezinụlọ ahụ a ga-asị n'ọbụ onye a ka ezinụlọ ahụ ga-enwe ike dabere na ya onye ezinụlọ dị otu a ga-asị na onye a ka e nwere onye zuru oke onye pụrụ ịghọta na ezinụlọ ahụ niile nọ na nramahụ na ọ bụ na ubo ya ka ọ dabere ịchọ otu a ga-esi nwee enyemaka n'ezinụlọ ahụ ọ bụ ihe mwute gị onye mụ na ya na-atụgharị uche ọ bụ ụfọdụ n'ime ihe ndị ya bụ ihe anyị na-ekwu okwu ya ezinụlọ dị otu a chọrọ enyemaka ọ bụrụ na ị gụọ akwụkwọ detronomi isi iri abụọ na asatọ anyị na-ekwu okwu ya na nke iri na atọ ọ dị ụzọ okwu abụọ moses kwuru gbara ọkpụrụkpụ ebe ahụ detronomi isi iri abụọ na asatọ nke iri na atọ sị jehova ga-emekwa gị isi ọ bụghị ọdụdụ ị ga-adị naanị n'elu ị gaghị adịkwa n'okpuru mgbe ị ga-ege ntị ihe niile jehova bụ chineke gị nyere n'iwu nke mụ onwe m na-enye gị n'iwu taa idebe na ime ha gị onye mụ na ya na-atụgharị uche mgbe ị ga-agakwuru onye ozi nke chineke si ya na ihe na-esiri gị ike ihe ọ bụla itinyere aka ọ naghị aga aga abịa kọwọrọ gị ihe na-eme n'ezinụlọ nna gị akọwọrọ gị ebe nramahụ gị si ikekwa gwa gị ego ole ị ga-eweta a ga-eji ga mebie ihe ndị ahụ ihe m chọrọ ime ka ị mata n'ụbọchị taa mgbe a na-ada ekpe ekpere ahụ aga m abụ isi agaghị m abụ ọdụ aga m abụ isi agaghị m abụ ọdụ ị nyochasiwo onwe gị ị na-ege okwu chineke ntị ị na-eme ihe chineke si gị mee lee anya gịnị ka ọ pụtara ịbụ isi ihe ọ pụtara ịbụ onye nọ n'isi bụ na mgbe ị gere chineke ntị ọ dị ihe ọbụla nke na-abịa n'ụzọ gị ọnọdụ ọbụla nke ị nwetara onwe gị ga-enwe nghọta nwee ikike nwee obi nke ị ga-eji wee nwee mkpebi nke ga-eme ka ahụ ihe nke chineke n'ime ọnọdụ dị otu ahụ ọ bụrụ na ị lere anya ọ na-aga aga gaa jụọ onwe gị n'ezie nna ha akpa agwa nke onye bụ isi ka m na-akpa agwa nke onye bụ ọdụ jụọ onwe gị ajụjụ a n'ihi na isi na-agawa pụrụ ọdụ na-agaji ị na-aghọta otu ị na-esi eso nramahụ gị chọọ iru chineke gị onye mụ na ya na-atụgharị uche site n'ige ya ntị a na-eme ka anyị mata na anyị ga-anọ n'elu mkpagbu anyị niile ọ bụghị n'okpuru isi otu ole eme ihe ndị a mgbe ị na-egeghị chineke ntị mgbe ị na-egeghị onye ahụ ji ụkpụrụ ahụ nke a ga-enye gị ntụziaka ahụ nke ị ga-eji bụrụ onye nọ n'elu ị ga anọ n'okpuru ọ bụ ige nna gị ntị ngọzi ya eruo gị ahụ geenụ chineke ntị n'ụbọchị taa ma ọ bụrụ na ị chọrọ ịbụ isi na-abụghị ọdụ n'ihi na ọdụ bụ onye ọ bụ otu ọ pụtara ka ọ pụta ọ bụrụ na ụlọ ọrụ ebuliwe ndị ọzọ elu agaghị ebuli gị elu n'amaala ahụta ndị ọzọ aga ahụta gị ka ọ fọziekwanụ n'anya chineke biko chere onwe gị echiche n'ụbọchị taa gị onye mụ na ya na-atụgharị uche ma kpebie ọ bụrụ na ị na-ahụ ụfọdụ n'ime ihe a n'ime ndụ gị chọọ ụzọ rịọ chineke amara gbanwee echiche gị n'ebe chineke nọ ka ọ gaziere gị ezi enyi m ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 mara na ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com anyị ga-anọ nwayọ mgbe anyị ga-ewebata abụ ọma nke ụbọchị taa ma nabatakwa onye mgbasa ozi onye ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ tupu anyị na-anụ abụ ọma nke ụbọchị taa ka anyị kelee onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ nke ụbọchị taa arị ekpere anyị mbụ ka chineke nọnyere gị ka ọ na-agba gị ume ka ngọzi ya bara gị na ezinụlọ gị ụba n'aha Jizọs amen ngọzi chineke dịrị ndị ọbọbọ anyị n'ụbọchị taa unu emeela na abụ ọma nkunu nyere anyị ezi enyi m n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi Pita Ikonta ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche nke ụbọchị taa anyị na-ekele chineke na ndụ nwanne anyị nwoke pete Ikonta gee ma nata ngọzi dị n'ime ya onye na-ege ntị nwanne m nwoke nwanne m nwaanyị anyị na-ekele gị ọzọ onye nwe anyị gọzie gị n'aha jizọs taa anyị chọrọ ịga n'ihu na isiokwu anyị nke anyị bidoro n'ụbọchị gara aga nke si n'akwụkwọ Jọn isi ise taa anyị ga-ego amaokwu iri na isii rue na amaokwu iri na asatọ akwụkwọ Jọn isi ise amaokwu iri na isii n'ihi nke a ndị Juu na-esogbukwa Jizọs n'ihi na ọ na-eme ihe ndị a n'ụbọchị izu ike ma Jizọs zara ha sị nna m na-alụ ọlụ ruo ugbu a mụ onwe m na-alụkwa ọlụ ya mere n'ihi nke a ka ndị Juu na-achọ karịa ụzọ igbu ya n'ihi na ọ bụghị naanị na ọ na-emebi ụbọchị izu ike kama ọ na-akpọkwa Chineke nna nke aka ya na-eme ka ya onwe ya na chineke ra onye nwe anyị gọzie ihe ọgụgụ a n'aha jizọs ọ bụ ihe na-eme ka mkpụrụ obi sụọ ngọngọ ihe anyị na-agụta n'akwụkwọ nsọ otu omume ụmụ mmadụ dị nwanne m nwoke nwanne m nwaanyị isiokwu anyị taa bụ ọlụ chineke ọlụ chineke ọ bụ ihe mwute nke ukwuu ndị kwesịrị ịma karịa ibe ha bụ ndị na-eme ihe a nke na-ebute ihe ịsụ ngọngọ dịka anyị gụrụ n'akwụkwọ nsọ na dịka anyị mụtara n'ụbọchị gara aga lee otu nwoke a gwọrọ ya ọrịa lee nwoke ahụ nọ n'ahụhụ iri afọ atọ na asatọ onye nwe anyị bịarutere mere ya mma ma ndị Juu ndị kwesịrị inye Chineke kele, gụọrọ onye nwe anyị bụ Jizọs iwu sị ị na-emebi ụbọchị izu ike ngwa ngwa jizọs zaghachiri asị nna m na-alụ ọlụ mụọ onwe m na-alụkwa ọlụ akwụkwọ nsọ na-agbara anyị ama na amaokwu iri na asatọ na-asị ọ bụ nke a mere ka ndị juu ji na-achọsi ụzọ ike ime ka ha gbuo jizọs ọ bụghị naanị na anya ha na ọ na-emebi ụbọchị izu ike kama ọ na-akpọkwa chineke nna ya asụgharịa ya ya na chineke ya na Chineke ra leenụ ọ bụrụ na ileba anya nke ọma Jizọs Kraịst bụ Chineke na mbụ ka Chineke dị okwu ahụ na Chineke bụkwa ndị Juu bụ ndị nwere okwu niile dị iche iche nke kwesịrị ime ka ha mata na Jizọs bụ onye nzọpụta ọ bụrụ na ha gụọ n'akwụkwọ nsọ ha ga ha ga-ịhụta nke ọma na ọdụ ọtụtụ okwu dị nke dị n'akwụkwọ nsọ nke na-agba àmà onye Jizọs bụ na mbela adịghị anya tutu amụọ Jizọs otu onye amụma bụ Zakaraya kwuru okwu gbasara Jizọs ndị na-azụ atụrụ bịakwara n'ime Jerusalem jụọ ebe a mụrụ Jizọs onye nzọpụta Jizọs la onwe ya mgbe ọ na-ejegharị ije n'ime ụlọukwu Chineke mgbe ọ dị naanị afọ iri na abụọ ya onwe ya nwere ntụgharị ụka na ndị na-elekọta ụlọ nzukọ ndị ahụ niile bụkwa ndị gbara ama lee onye a maara akwụkwọ nsọ karịa ndị gụrụ akwụkwọ ọzọ ndị juu makwara john the Baptist Jọn a dịka anyị kwuru na ụbọchị ndị gara aga bụ onye gbara ama na Jizọs na-abịa ọ bụ onye na-ewepụ mmehie nke ụwa ma n'ihe ihe niile ndị a bụ ọgbụgba ama niile ndị a ndị juu ndị na-elekọta nzukọ bụ ndị wezugoro onwe ha na ezu okwu ndị a jizọs bịara naanị ihe ha chọrọ ime bụ ime ka akpọgide jizọs n'obe maọbụ gbuo ya mgbe oge ya na gịnị ka jizọs mere dịka anyị gụrụ na akwụkwọ jọn taa ihe jizọs mere bụla onye nwe anyị na-atụ ha mmehie ha n'ihu ọdụ ọtụtụ ihe nke ha tiri n'iwu chineke nke na-ezighị ezi taa ọtụtụ ndị mmadụ na-ekwukwu okwu bajara ụbọchị izu ike ha tinyekwara iwu dị iche iche nke na-eme ka ụbọchị izu ike nke kwesịrị ịbụ ihe ọṅụ nye onye ọbụla ha eme ka ọ bụrụ ihe dị arụ nye onye ọbụla nke chọrọ ife chineke n'ụbọchị izu ike taa anyị chọrọ ime ka ị mata ihe dị iche iche nke kwesịrị ka e mee n'ụbọchị izu ike nke mbụ dịka onye nwe anyị gwọrọ nwoke ahụ ọrịa ya n'ụbọchị izu ike ọ bụ ihe zuru ezi na ụbọchị izu ike na-ekwesịrị ileta ndị nọ n'ọrịa ọ bụ ihe ịnụpụ isi n'iwu Chineke ma ọ bụrụ na ịhụ onye ị ga-enyere aka n'ụbọchị izu ike gị si n'ihi na ọ bụ ụbọchị izu ike agaghị m enyere onye a aka ọ bụ ihe na-agba anya mmiri nke ukwuu na ọtụtụ ndị mmadụ na-esite n'ụbọchị izu ike wezụga ihe ọma nke ha kwesịrị imere nwanne ha nwoke ma ọ bụ nwanne ha nwaanyị ma ọ dị ihe ọzọ nke ị kwesịghị ime n'ụbọchị izu ike ihe ọ bụla nke ga-ewetara gị ọṅụ n'ime obi gị akụ nke aka gị ihe ndị ahụ ekwesịghị ka emee ya n'ụbọchị izu ike ma ihe ọ bụla nke ga-enyere onye agbata obi gị aka ị kwesịrị ka ị mee ya n'ụbọchị izu ike dịka ọ bụrụ na onye agbata obi gị nọ n'ọrịa ekwesịrị ileta ya n'ụbọchị izike ọ bụrụ na onye agbata obi gị nọ na mkpa nke bụ ọ bụrụ na elebaghịrị anya n'ụbọchị ahụ ihe ga-emebi karịa ikwesịrị ileta onye ahụ n'ụbọchị izike ike onye ọbụla nke na-esitela ụbọchị izike ike hapụ ihe ime ihe ekpere n'ikpe onye ahụ ka Chineke ga-ejide dị ka onye mmebi iwu n'ihi na Chineke na onwe ya na-alụ ọlụ ọ bụrụ na Chineke adịghị ejide ụwa n'ụbọchị izu ike ihe ga-emebi otu a gị onwe gị onye na-efe chineke ị kwesịrị ime ihe ọma n'ụbọchị izu ike n'ihi na emere ụbọchị izu ike nye mmadụ ọ bụ ka ịlụ ọlụ ebere n'ụbọchị izu ike ọ bụ ka ime ihe ga-ewuli aha chineke elu n'ụbọchị izu ike ọ bụ ka ife chineke ofufe n'ụbọchị izu ike ọ bụ ihe ndị a bụ ihe dị mkpa ma ndị juu amataghị nke a ọ bụ ya mere ngwa ngwa ha hụrụ jizọs ọ sịrị nwoke a bilie chiri ute gị ha achọwa ka ha gbuo jizọs n'ihi na ha amataghị ihe ahụ nke onye nwe anyị kwuru bụ ihe dị mkpa n'ụbọchị izu ike ụbọchị izu ike bụ ụbọchị nke onye nwe anyị nyere anyị o nyere mmadụ niile ka mmadụ niile wee fee chineke ofufe gị onwe gị ị na-edobe ụbọchị izu ike gị onwe gị ị na-eme ihe ziri ezi n'ụbọchị izu ike gị onwe gị ị maala chineke nyere ụbọchị izu ike n'ime iwu nke dị n'iwu iri ahụ ọ bụ ihe na-atọ Chineke ụtọ na e wetara n'obi ndị mmadụ ndị na-ahụ ahụhụ obi ụtọ n'ụbọchị izu ike ọ bụ ya mere eluigwe n'ụwa na-enwe mmekọrịta n'ụbọchị izu ike ọ bụrụ na gị onwe gị adịghị edobe ụbọchị izu ike nwanne m nwoke tụgharịa uche ụbọchị izu ike abụghị ụbọchị kwesịrị ka anyị lụọ ọlụ nke aka anyị ụbọchị izu ike abụghị ụbọchị kwesịrị ka anyị mepee ebe anyị na-ere ahịa ụbọchị izu ike abụghị ụbọchị kwesịrị ka anyị mee ihe oriri na ọṅụṅụ dị iche iche dịka a na-eme ya n'ụbọchị nke taa ụbọchị izu ike abụghị ụbọchị iri na ọṅụṅụ kama ọ bụ ụbọchị kwesịrị ka emee ihe ekpere n'ikpe iweta ọṅụ n'obi nke nọ na mkpagbu inyere onye nọ na mkpa aka na ife Chineke ofufe ọ bụ ụbọchị ahụ ka chineke dobere mmadụ niile ka onye ọbụla nke na-efe chineke nke chọkwara ife chineke n'ime mmadụ eziokwu cheta na ụbọchị izu ike dị mkpa ka gị onwe gị dobe ya dị ka onye nwe anyị si ka anyị dobe ya ọ bụghị dị ka ndị juu dobere ya n'oge ochie nke mere ha ji chọọ igbu onye nwe jizọs kraịst n'ihi na ọ gwọrọ ọrịa n'ụbọchị izu ike tụgharịa uche na okwu ndị a onye nwe anyị gọzie gị n'aha jizọs obi anyị jupụtara n'ọṅụ mgbe anyị na-ekele ndị kpọtụrụ anyị nwanne anyị nwoke Fiona Ronald onye kpọtụrụ anyị site na Dara na Katsina steeti anyị na-arịọ ka ịhụnanya Chineke na ngọzi ya dakwasa gị na ezinụlọ gị n'aha Jizọs amen nwanne anyị nwoke Kasimia Ajiegbu onye na-akpọtụrụ anyị site na Kaduna steeti arịrị ekpere anyị bụ ka Chineke nye gị ogologo ndụ na ahụ isi ike gị ma na ezinụlọ gị ọ bụ nwanne anyị nwoke Chukwuemeka onye na-akpọtụrụ anyị site na Enugu steeti anyị na-arịọ ka ya Chineke na ngọzi ya dakwasị gị na ezinụlọ gị n'aha Jizọs amen ka anyị nwekwara otu aka kelee nwanne anyị nwoke ike onye na-akpọtụrụ anyị site na Kaduna steeti na-arịọ ka anyị na-echekwuta ya na ezinụlọ ya arịa ekpere anyị n'ụbọchị taa bụ na Chineke ga-agọzi gị Chineke ga-echebe gị Chineke ga-arọpụtara gị ihe gị na gị ga-eri n'aha Jizọs otu aka aka njikwa na-ekele Chibụzọ Nwachukwu onye na-akpọtụrụ anyị site na Kaduna steeti anyị na-ekpe ka Chineke nọnyere gị nwanne anyị nwoke Emeka onye na-akpọtụrụ anyị site na ma Ogun steeti arụ ekpere anyị bụ ka ịhụnanya Chineke na udo ya chi ya n'ime ndụ gị nwanne anyị nwoke Simeon Okoro onye na-akpọtụrụ anyị site na Sabo Shagam ara ekpere anyị ka udo Chineke na ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba n'aha Jizọs ezi enyi m ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ ajụjụ nke na-agbagwoju anya ịchọrọ ka anyị leba anya gbalịa rutene anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com mara na ị nwere ike ịkụrọ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ka anyị were ohere ọma kelee onye mgbasa ozi Pita Ikonta onye wetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ anyị na-arịọ ka Chineke gbaa gị ume ka udo ya chịa n'ime ezinụlọ gị n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enweta bụ ihe dị mma ọ ka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe wo